and nkịta a ga-akpa iche maka na ka anyị na ka ahịa ude na nketa anyị zuru ya ka mkpe zuo shie ya ike maka na eze ha na-achọ achọ ọ wụchiri taa kemgbe ka ọ bara n'ime mmụọ na ọ na mmụọ si na orube oge e ji afụta n'afọ a mana oge oruge ruru eze ọha wee washịa n'ọgbọ wee bata onuma na eze ọha bụ dibịa ọdịnala kara aka si n'ime Nkanu East obodo Enugu wee na-apụta ọ bụ dibịa Osinachi dịka isi mara nna nna ya bụ dibia ya wa mesịa nna ya wee were dibia ya n'aka wee bụrụ na bụ ka nke ya si bịa ọ nọgoro ebe a na nke taa pụrụ iche ọ ga na-akọwara anyị onye bụ dibịa kedu ọrụ dibịa maka na ụfọdụ anụ dibịa ọdịnala ihe ụfọdụ na-abacha ụfọdụ n'isi ha anaghị aghọtasị ihe dị iche n'ime dibịa maka na ewere dibịa dị iche iche ewe dibịa n'afọ na efe n'afọ na mmụọ ewe dibịa mgbọrọgwụ na-eji mkpa akwụkwọ na mgbọrọgwụ agwọ ọrịa ha niile na-agwọcha ọrịa mana ewe ndị na-agwọ ọrịa nke mmụọ were ndị na-enye aka ọ ga-akọkwara anyị wee gwa anyị ka anyị ga-esi wee mara onye bụ ezigbo dibịa maka na ndị adịgboroja ụfọdụ jie afọ dibia na-emetọsi wee na-emetọ omenala banyere n'ime obodo ugbu a wee na-akpa ike ka ị ga-esi matacha ụmụ ihe a niile bụ ihe ị ga-egwu chinchim na-ege maka na ọ bụghị sọsọ dibịa eze ọha na ebe a ofu onye na-akwalite omenala n'ụzọ pụrụ iche na-ekwu ka ọ dị na-agbasa ozi ebi akwụkwọ aja akọwa ya n'ebe dị iche iche kwụchie ike na omenala ọ nọ ebe a amechi ugwuele nọ ya ọ ga-eso wee na-akọwagasị ndị ụchụ na-akọwa ka a e ga-esi ma ndị ajọ mmadụ ndị ụchụ ndị ji afa omenala wee na-emetọsị ndị na-akpado ya isi n'ala amechi ugwuele ọ ga-adịrịrị gị na mma mana tupu anyị na-abata kpọmkwem dịka eze si eme eze ọha na-aba bata. tupu ọ na-eme ọ ga-awa ọjị wee kọọ ka afọ a ga-esi dị kemgbe afọ a unu anụbeghị onu ya n'ọnụ ka mana ọ batago wee ga-agwa anyị ugbu a ka o si adị na ọwasị ọjị eze ọha ekele gị ana m ekene nwoke ekene nwaanyị ekene onye ukwu ekene onye nta maka m ji na-ekene onye nwe ndị na-asị ama ebe m tinyere isi anọkọ m ya na amago na anyị bụ ndị omenala maka anyị si eji anyị ọ bụ mmụọ na-enye anyị ntụziaka ụta anyị ga-esi woga ihe nwere ike ịdị na-aga aga anyị bego nkịta ebe akụzi ndị mmadụ nke na-amahụ maka na asị ọmara anaghị amachaja eji m ọjị n'aka mekọta na onye ọbụla bịara ebe mmadụ ihe mbụ ọ ga-eji wee bịa bụ ọjị and onye na-eme omenala Igbo ihe mbụ ga-ewepụta foto bụ ọjị bụ ya bụ ihe mbụ ọ bụ na-eweta ọjị ha na-aga aga ọjị bụ ya bụ isi ọjị bụ ugwu maka na onye ọbụla bụ onye na-eje ebe ma etu eri iche iche na ala Igbo ihe bụ ụzọ wụrụ ọjị wee gaa na ọjị bụ isi maka ịbịa be ndị ọgọ ọgọ gasị ka ihe wetara ihe ọ na-ene gị anya n'eke ya bụ ya ọjị ife ajụọza isi mme diko a sị m ọgachuzi achọrọ m ha nga ọjị achị m chineke kere n'igwe chineke ka na chineke mgbe oke mgbakọ na-ekwe ọjị batara ọjị chukwu na ogeji ha na-eweti anya n'aka hụ nke ọba anyị dosara anyị nwepụtara pụta wepụkwuru n'ọjị anụwa n'ọjị ka ndị Igbo ji eme omenala omenala bụ gboo ọ bụ gboo ọbaghị nwere omenala ọ bụ ọdịnala ebe nna nna m mbidoro anyị nwa a sị m Chineke mere na emere ala Igbo ihe ha na Igbo na-eme ha na-ekwu ọjị batara ụnụ wee n'ọkwa ndụ nwoke n'ọkwa ndụ nwaanyị ka m na-ayọ eze ọha dum egbe ebele ukwu gobelo ka m nakwa nke mụnwa ka m na nkezi bọdị ibe ọ ga-ebe ọ kpọtọkpọtọ ka iwu na-anyụ mhm. onye ọba akata ọya ka ọ ya bụ akpọkanakwa na igbo dodanakwa na igbo ji kpọtakpọta ka ịbụnanya ọbara kọta ọbụla ọya ochi dikon ma mmiri ya atakwara ma azụ anwụkwara maka mmiri nata na azụ ga-anwụkwa anyị bụ ndị na-eme omenala ma ndị na-amaghị ịbụ omenala omenala abụghị ihe ọjọọ omenala abụghị igbu mmadụ omenala abụghị imechi ụzọ mmadụ omenala abụghị iwere oke mmadụ n'ike kama eh, na omenala bụ onye na-eme ya ga-akwụba aka ya ọtọ ya nwere ike ịdị na-aga aga a sị mmụọ na-emere anyị bụ mmụọ ala igbo niile na-egwu ọjị batarụ mmụọ bụ ezi mmụọ ka m na-akpọ mmụọ na-eme udo abụọ nke na-eme anyala maka na ihe anyị labata n'ụlọ adịghọ n'ime ya anyị ga-ata ọcha wee tọtapa na tel ihe a na-eme na naijiria ọbụna bụ na oke mmiri ozu na-ezo ama nzụgbụgo n'anyị ọ bụ oke mmiri oke anwụ ọchịcha na-acha nwa nchagbụgo n'anyị ụwa ọma bụ eto ka ọdụ mbụ bụ ogologo ndụ ebe ọ bụ m nwoke ma m nwaanyị eto bịakwa na ga-ejizu ndị amụtara maka onye mụcha amụ ọzụ hazi n'ofe gị ọmụ wee n'ụwa a sị m chineke na-enye m nye nwunye kwenyekwe oge ji wozụkwa nwa ya maka na nke nna m ha ha gọrọ ọchịsa chi ọsọ ogologo ndụ anyị ma na-agọsa ya ogologo ndụ chekwa ya kwụrụ ba maka onye ogologo na agbata ha ekwụ n'ụlọ arụ nne maka na na-ewu na ọgbakọ ọgbọ na-eso ọgbọ abụghọzi na iwu na na-ebu na ebo na na aza nke aza nke ọzọ ya na-ewu bụ gịdị imefutere asị m ihe dị mma na otu ihu anyị chido mkpọ ọbụla chiwodo kwa chineke emekwa mkpọ ya chiwodo gbuola mkpọ ahụ nke dị ụta anyị edebeghi ụta mkpa nchicha n'iche n'iche dịko anyị ga-ata ọcha tata ndụ tata ego isi ike aha anụ anyị batara ọ ga amala anyị mma ejikwa e ga akwụkwọ anyị na ụjọ akwụkwọ anyị ibe anyị ga-eri ga-abịa mana ka eri anyị agbakwa ọsọ onye ọbụla na enyere ndụ ya na oburu n'afọ maka na ihe ebe eriri n'afọ anaghị afụ ya anya bakwara igbe anyị gbuo onwe ya gbuo onwe m igbu mmadụ m gbugbuo onwe m ya egbe bevere kugobere ka m nke mụnwa ka m na mgbe amara ka ịfụnanya akpọkọrọ m ọbụla akwụ m ihe na-agba mmiri maka ọ bụrụ na anyị nwabụ ndị omenala anọghọ na-agbara na igbo ọjị eh, ihe gara ime na igbo karị karị mana a sị bụ onye na-awa ọjị ejigwa aka ọfọ mhm. ochi anyị ga ka echi ndị be anụ hapụ ịgba ọsọ na omenala omenala abụ n'ihe ọjọọ na ọ otu onye si wọ na-eme maka igbu mmadụ abụghị omenala imechi ụzọ mmadụ abụghị omenala ịnara mmadụ oke n'ike abụghị omenala onye si ga-emechi ụzọ mmadụ ebe onye achagbata ihe na-eri ọ bụghị omenala omenala bụ nke mmadụ na-eme ọkwụbe aka ya ọtọ ihe ọ bụla ị na-eme a na-ajụ ijikwa ọfụ ijikwa ogwu ọfụ na ogwu a bụ ihe dịsị nsị ụwa nwoke si na-eji ọfụma anyị na-eji ọfụma ọfụ makwa na onye echi ya osin bụ ọfụ na mere ala igbo ihe dịka ọgbaka chebe anyị oke mmiri ozu anụmanụ na-elu ya magbugo n'anya oke anwụ anụmanụ na-elu ya tibụ ha anyị dịkọ anyị nọkwa ya na-abịa anyị ga-anọkwa ụbọchị njọ n'ụlọ anyị nwa na ego ụbọchị ji na-egwu anyị nwa n'ụlọ ụka igwe anyị bụkwa ihe onwe dịkọn ọkacha ụzọ ga-adịkwa ọgọ na mmadụ kwụ ma ndị ego na mma ga-emechi ugo septin tobe ihe ọma ebe ọbụla etinye ego ọma ga-emekwere ụna aka maka ihe ya na-achọ bụ anyị eri mana nke ga-eri anyị na ọsọ oke ọbụla kwụ ihe amịta ya mm. na-amịta mmiri ka na mma mm-hmm. maka na asị m omenala ekeche ndị na-eme ọ na-eme ndị ọzọ ga na-eti aka ọ bụrụ omenala ekebi ndị na-eme ndị ọzọ ga na-agba ọsọ asị kedụ ndị mere omenala ka ha ọnachioma ka ezigbo anyị dịkọn one ebugodo unu wo bi anyị nnu na mụka mmiri wo so anyị maka na mmụọ bi mmadụ unu mmadụ ise si nakwa ejighị ka ọ bụ hmm. onye kwene ka ndị ụlọ uwe ochie anyị ọchị hmm. bịa mere ka ya eme ka ọ gara anyị aga ka ka ọ metara anyị mkpụrụ ọma ka omekwere ka ndị na-agbaso omenala ka na n'azụ na-amaghị ebe omenala ka ema na omenala ihe ọjọọ ka na omenala abụghị igbu mmadụ ka ema omenala abụghị na oke mmadụ oke ya mana asị anyị ga-atọ ọcha bụ ndụ kịta bụ isi tata anụ bụ ụbọchị ụbọchị ịfụnanya ịfụnanya ga-eru anyị n'aka na n'eke ekpe lụkwa anyị ma n'ihu ma n'azụ onye na-aghọta ka ọ ghọta onye ọbụla ihe anaghị aga aga ebido gawa onye ze kpọcha akpọchipụ ụzọ mepee ọ bụkara igwu mmadụ ya egbukwu onwe ọ bụrụkwa eji ọgwụ dịkọ wochi ndị ka anyị ga-atọ ọcha tata ntata bụ isi ike obe ọbụla anyị ga-eje tata ebe ọbụla anyị ga-ana mana aha niile anyị bata n'ime anyị ga-ejikwa n'udo bata n'udo ejikwa ka ha kpọọ ndị Igbo nọ na mba dị iche iche mana eka nri ma na eke ekpe ma ya bụsi na okwupụta okwu omenala ejikwa agbụkwara na agbụkwara ndị agbata obi anyị maka na ikpe anyị bụ na-ekpe ndị ọbụla dọkwa mhm. enweghị ndị anyị na-asị ya nwa maka na isi onye na-enwe kedu otu gesi mekwenu ka ọmadị ihe ọma na-eme osu ndị kona anyị ga-atakwa ọcha tata ndụ tata egwu isi tata ma ọmụma nwoke na ọmụmụ nwaanyị ndị mụtara amụta emeta ya ga-eji ụzọ ha mhm. ndị na-anụbeghị emeta ka ya ga-eji ndị amụta na ụzọ m ya na ọ bụ ka enye nwa ka enye si ụmụ na ụmụ na-amụnye ọkụ n'ụlọ ebe a na nwa bụ nwa nwa ga-enye anyị ego anyị ogologo ndụ nwenyekwa anyị akụnụba ihe omemere anyị n'aka na n'aka ekpe anyị adụ ka echi eche nakwa na agwa agwa eze ọha dum afọ oke dibịa otu a ebe ya bịa n'ike onye anyị nọ ya nọ n'ọgbọ bụ dibịa kara aka ọ na-aba afọ ndị dibịa ndị kara aka a na-akpọpụta ya n'ọgbọ ọ dị mma anyị ga-abanye n'isiokwu nke anyị ji kpọmkwem mana tupu anyị na-abanye na maka ụfọdụ ndị na-ajụ maka ezo ọha dibịa kara aka gba akwọ mgburugbu si obodo Nkanu East na obodo Enugu wee pụta e, ụfọdụ na-ajụ ka a ga-esi weta akara ekwentị anyị ga-enye unu wee ọbụla ka ijee nkụcha ka were mkpụsị edemede gị wee debe Eh, a ga-enye ya n'oge na-adịghị anya mana amechi na ebe a amechi kenegodo ndị igbo eh, igbo ekene m na unu eh, unu mana taa dịka ụbọchị ọ na-adị ka ya maka na eze ọha dịka isi wee kwu nchizi mm, ọ mm. nọkọtara ọsị ka ya baa n'ime ka ya na ndị nna nna anyị kpaje Eh, eh, kpata obere nkata ọ na ana mmụọ jee nọrọ ebe a zụta obere ike ọnya nwa <laughs> iwe kene m n'ụlọ ma biko kwachizi ewe n'iwe hmm. eh, a sịkwa nka nsị ndị Igbo na taa bụkwanụ ụbọchị ọnwụ na be anyị ohodo ata hmm. ka mmụọ nwanyị na-ada ka anyị si ekwu ya mmụọ nwanyị na-apụta taa ọ na-anata ebe hmm. ọ na-abụ ọ nọwa nọwa nọcha o jee zuo ike iruo na dọkịta ọ na-akpọrọ akpọrọ hmm? ọ na-eme ka o kwesịrị ime mana echi bụ mbọsị ọ ga-apụta ahịa anyị cha niile ga-anya ọ dị mma ụna ka nke a sị da e, eze ọha anyị gbapịa ọsọ ozigbo ozigbo nke mbụ anyị chọrọ ịmata bụ dibịa mgbọrọgwụ na dibịa mmụọ ewe ihe dị iche ee kedu ọrụ ndị dibịa n'obodo biko ana m ekele nwoke ekele nwa ekele onye ikwu na onye nta bụ na-ege anyị ntị abịa na dibia e nwere dibia e, ọrụ ya bụ ịgba afa dibia dị ọtụtụ dibia abụkwa sọ dibia dị ọbụkwa sọ ndị na-aba nzu bụ sọ dibia e nwekwe dibia nke wụ like abịa na ịsala ihe ha na-akpọ ịsala n'obodo anyị onye nwere ele inu ndị na-asa bụkwa dibia ka ha wụ enwe ndị na-awụ okwe ya ndị be na-akpọ ndị Igbo na akpa ya ewu ebe ọ dibịa ka ọ bụ enwe dibịa mgbọrọgwụ na mkpara akwụkwọ ọ dibịa ka ọ bụ enwekwe dịka abịa na abịa n'obodo enwekwe ndị na-asụ ọfọ ọkwa oke dibịa ka ọwụ ihe na-abịa ihe ike mee n'obodo achọwa dibịa ihe achọ dibịa dibịa nwere ọtụtụ ọrụ dị iche iche ndị dibịa na alọ hmm. mana ọ bụzi nke ọbụla bụ n'akara ka ọ pụtawa mana ụzọ esi ama ezigbo dibịa na-abụrụ dibịa na-abụrụ ịba na bịa ọgbara gị afa chunekwu ebu nsogbu iji maka ewu ọbịa okwe hmm. dibịa bụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ na-eme mana nke ọba bụzi onye ọbụla si na ya na-emepụ ma mbụ ma ya bụ hmm. enwe ụzọ ma nke bụ nke ma ndị nke ama ma nke amụwa mgbe dibịa ka bụ dibịa mgbe otu dibịa si eme na awụrụ ọ bụrụ datị na okeke na-agụ efọ ọ bụ na gwa dibịa aha amaghị efọ ije mụta na ego okeke ha na-agba ebu nsanye ọgwụ ọ bụ na okeke na-alụ ọlụ dịka isi ọwụwa ọ bụ na gụnwa bụ dibia na-agba efe amaghị ị gasata n'eke ụnyaahụ onye ha na-akpọ nke ha bụ ịsala ọgwụ mana ọtụtụ ugbu a bụrata na onye ọbụla apụtasịrị na oyi nke esitata na ya bụgo dibia na ihe ọbụla apụtakwa na ya eme ya eh, e e, dịka izikwuo ewe e ndị ji akwụ na mgbọrọgwụ mara ha na ọ bụ mkpaakwụkwọ ọbụla afọ agwa ndị mmadụ ọya dị iche mgbe akwụkwọ na mgbọrọgwụ ha m na-ekwu ha na-agba ịkpọ ofi ndị nke ha na-agbakwa afa ewe ndị ụfọdụ dịka isikwa ụfọdụ bụ ijekwa agba afa tupu a mara ụdị e e ụdị ihe a ga-eji e, gwuo ya enwe ndị nke na agba ịfa hmm. abịakwa n'ime nkwe ndị na-agba maka ihe ọbụla bụchara na akara aka hmm. abịa na ọgwụ ọrụ dị na-alụ enwe ndị ọba bụ eke ha bụ ịrụ ọrụ mmiri hmm. enwe ndị eke ha bụ inye ndị eke ha bụ chọsi ha na-awụ afa ịgwa ihe ị ga-eme asalaka enwere ndị ọrụ ha bụ ịdị na-akọ nwa dịka nwa akwụkwọ dịka asị na akọ mmadụ na mmadụ ịmata onye bụ chi ya na ndị a ndị nke nọ ịkọ chi ka ha na-akọ na ndị nke nọ na efe ha na-agba bụ efe ezinụlọ na ndị nke ha na-arụ bụ ọrụ obodo ma ịkọ ọfọ ma ọ bụ na ndị nke n'ọgwụ ka ha na-enye enwe na-eme mkpọpụ eze mgbe ochie leka <laughs> ịkpọpụ eze dịka ịma na enwe na-efe eze mkpume hmm. enwe ndị akọrọ ha bụ ịkpọpụ eze ndị a na-epụchakwa dibịa ka ha wụ enwe ndị na-abụrụ ịsa elu inu like na nwaanyị mụrụ nwa ọbụla nwaanyị mụọ nwa onye ha ga-ebuzo ebe ha dị mmiwa na na mara ọkara ka onye ha ebu ụdị ihe ahụ ọ bụ na obi ya enwe ndị ọba ekọrọ bụ esi ya enwe ndị na-akpọ ofi ya ihe ihe ị na-achịkọta bụ na dibịa n'ụdị n'ụdị na gboo na ndị be anyị were nke ọbụla na akpọ onye ahụ asị onye jebe na dibịa nke a na ọma nke a enwekwa nke ndị mmiri enwekwa nke ndị egwu ịma na abịa na ntanso of egwu ha egwu na ndị mmiri enwe ọbụla nwetara ụzọ si arụ ọrụ nke ya onye ọbụla bụ onye egwu buere ụzọ n'ọrụ na onye ọbụla bụ ezikere bụ n'ọrụ egwu dịka dibịa nke gị kedu nke ị hatara maka isi na-awa ma ọ bụ onye nwaanyị na-anaghị atụ ime maka na enwe ebe ị ga-aga sị ah, na nke a ndị ọdịnala nke ama maka nwaanyị na-anaghị atụ ime ihe ọrụ ezinụlọ otu ọmụ si emewe na-abụrụ dịka ọ bụla e mgbada ọlụ ịjụ m ihe ịjụ ama nke m na-eme masọ m na-eme nke ahụ hmm. ọ bụ ka m anaghị eme na m anaghị eme ya ejikwa m daleshọn ọ bụla na mma na onye ahụ na na onye ahụ emegị ya na mbụ mfụrụ ya nyegwu daleshọn enwe e ọsọm ọya dị iche ma anaghị enye ọgwụ ya hmm. ana ejikwa mmasị anaghị enye ọgwụ ya e ọrụ dị iche ma anaghị alụ ani ji ọmasị m anaghị arụ ọrụ nke ọbụla nke m na-arụ ngwa gọbụla nke m anaghị arụ masị dịka ọrụ gbasara ihe mmụọ dịka hmm. hmm. n'ọrụ mmụọ anụ nwere nke m anaghị arụ abịakwana m ọrụ mmụọ ọdịnọdụ n'ọdị so abụghị ha ya ka ọcha n'ebe a bịakwa n'ebe a anụ abịa igwu okwu ọtụtụ ndị mmadụ na-egelụ ntị ọ dị mma ịchọ ịmata eh, nke ọ na-alụ ọfụma dịka o si akọwa ya ịkpọ na zero ịkpọ dibịa eze ọha n'akara ekwentị ya bụ 080 akara ekwentị dibịa ọha bụ 08072352991 ị nwekwara ike ịkpọ ya na 09038676718 ịchọọ ịnweta dibịa Ezeọha kpọọ ya na 09038676718 ma ọ bụ 0818189 8359 081 81 895359 080 bụkwa akara ekwentị ọzọ ị ga-eji wee kpọọ ya ya bụ 08029567274 osi ebe a pụọ ịkpọba dibia ọdịnala Ezeoha na 08029567274 amechi ugwuele em Ezeoha akọchana mana ọ na-ewute ugbu a na imirikiti si na ha bụ dibia mana ndị na-abụghị ezigbo dibia karịrị akarị na-eme na onye bụrụ mkpa gaa na be ha ihe a na-afụ ụfọdụ agaghị amatazi nke bụ dibia adịghị amatazi na onye ahụ ọ bụ dibia ka ọ bụ oji ụfọdụ a na-agwa omenala ma omenala bịara abịa ife onye ahụ debe akwụkwọ eji akọwa omenala bịara abịa n'ebe ọ na-agba afa efu ya okube ma obe n'ebe a na-agba afa efu ya ewere ihe ị na-ama afọ ebe a a na-ajụzi kedụzi ka a ga-esi ma ezigbo e, onye bụ dibịa ọdịnala nke ọ mara ama na be ya ji kwụbara aka ya ọtụ jiri eziokwu alụ nke ya ọ na agbagoju anya n'uche nke gị ewegoro ka i si nụta akụkọ ndị adịgboroja ndị na-abụrụ ezigbo dibịa e, e, o ihe ọbụla a na-eme eme ndị ezigbo na ndị adịgboroja adịrọna etu esikwana wee nwee ndị ezigbo dibịa oyibo hmm. ka esi nwee ndị dibịa oyibo adịgboroja ee ịma na tupu ndị dibịa oyibo abịa na be anyị nwere ndị dibịa mgbọrọgwụ na dibịa mkpa akwụkwọ hmm. ndị dibịa dịka nsi wee kwuo oge mbụ ee eh, oge dị aka anyị kpabụrụ nkata ebe a na nsị na ee nna m ochie mhm. ya bụ nna nne m e bụ dibịa mkpaakwụkwọ n'ụdị nke ya dịka na ọ na-agwọ ụmụ kirikiri ọya dịgasị iche iche mhm. dịka ọ na-agwọ ịbịa ọ na-agwọ ụmụaka arụbara ọ na-agwọcha ihe dị iche iche mana ọ bụrụ dibịa mmụọ ọ da afa mhm. ọ dị ebu amụma nwunye ya bụ nne m ochie na-eji ime ndị mgbe m na-etolite ndị ọ mụrụ nwa erika imemewe ụmụ nwaanyị abịa kpọọ ya mana ime nderi oge ọbụla abịa kpọọ ya ojewe amụọ nwa nwa na udo nwa adịmma ee eh, nne adịmma ọ na-ejekwa na-asafa arụ na-emezife na-ezife anya wee dịcha mma onwe ka obere ihe si wee na-eme ọma ihe ọ ga-eme ọma ọgwụ ọ ga-enyefa hmm. adị mana kịtazi ee eh, ka o si wee dị ndị aghụghọ erika hmm, hmm. ee eh, ị nwere ike ị na-aga maka agụụ na ndị na-achọ ndị paga ga-awụgbu hmm. mmadụ bịa ama na ndị be anyị na n'agbanyeghị na ụfọdụ si na ha na-ejekwa n'ụka ụfọdụ ka nwekwara ofu ọkpa tụkwasị na ebe ndị omenala nọ ndị a wee na-achọ na falie ebe a felie ebe a fa apụtazịa n'ọrụ n'etiti bụrụ akụrụngwa hmm. ndị bịara abịa hmm. okpukpe bịara abịa werekwa nke ndị omenala wee sị ee na ị na-ejegodo ụka na ịbịa hmm. na ya e ji afa ndị ụka alụ na-alụkwa nke omenala n'agbanyeghị na ofu chukwu mana ime etinye n'aka na abụ n'ọnụ Eh, mana nke ndị bịara ebe a sị gị ga-ewere chi ọzọ chi ọzọ ha na-asị gị ebuga ewere nke ndị Igbo eh. mana gị wa ga-eje weta nke ha gwa ya ọgwọ eh, n'ezie ịgwa gị eziokwu dibịa mmụọ dị iche mhm. dibịa mgbọrọgwụ dị iche mana o nwekwara onye na-eme mgbọrọgwụ maka mgbọrọgwụ ka dibịa mmụọ ji arụkwa ọrụ mm. mana o nwere ndị ga-apụta wee bụrụ dịka amamihe a na-amụ dibịa mgbọrọgwụ amụ mhm. enwere e ike ka nje ka e, ezo ha kụziere m ka m ga na-esi na ọ bụ na mfụ akwụkwọ anyị bi na ebe mgbọrọgwụ na akwụkwọ dị mhm. ka ọ gosi m nke na-arụ nke ọbụla m mhm. chọrọ enwere m ike nruo ọsị mma mafụrụ nka a na ihe ọ na-arụ mmụbi a mgbere a na-agwọ mmadụ mmụta nke anwa mana ọ bụ na chi m enyere m onyinye anwa dịka na o si na ma ọ na o si na chi wee bịa na ị nwere ike ịfụ mmadụ ịfụ ihe ya na ya so aga hmm. imechi anya anya nke ịtọ chineke nyere gị o mepee ị na-afụ ụzọ hmm. ị na-ekwu ihe ga-eme echi na-afụ ndị mmụọ na-egosi gị ihe e eme emenwe ya mana ndị ụfọdụ na-abịa ha na-eme ka ha na-eme ya hmm. mana ọ bụrụ ezi ya mana ndị a na-afụkarị ha okwukwe bịara abịa iruo ha na-eme na-eme na-eme na-ebu amansi mm, na-eme ka onwere ya na-eme ka onwere ụdị ihe ifu bụ ebe a nọ mana ndị be anyị enwekabero ndị aghụghọ dị mana o nwekwa dịka onwe nwere mbọsị anyị nọ na be anyị ofu onye nọkọtarịsị be abịa biri mm. n'akụkụ be anyị na ya na-eme ihe dibịa ọ gafetesị ya na o nwere ihe a pụrụ na be anyị nna m ka dị ndụ mgbe amasị ya kedu ihe ọsi weta mma ahụ kwugide kwugide ọ na-eme ka o nwee ka ọ ga-esi wee were uche anyị pụọ ebe ọzọ hmm. nọrọ ebe a newe anya na-ene anya ọ sị m jee we nsị a na mama ejekwe na ebe a nnọ ka o megide megide ọsị ya na-abịa ọ nọkwara ọ na-abịa ruo taa ndị ahụ wee rika eze ọha ndị ahụ wee rika n'eziokwu mana ihe imirikiti na-ekuzi ugbu a maka ndị omenala bana oke ego bụzi ihe na-eme na ọ dịghịzi ka gboo na gboo na ndị dibịa ọdịnala dịka nwanne nne m na nwanne nna m ha bụ enewan eh, bụ nwanne nne m oke dibịa oge a na-agba anyị anyị nakwa nwafọ bonovo ha wa ada ejikebe oke ewe nke eji mara enewan 1 be anyị bụ nwanne nne m bụ na ewe ka ihe ga-eji mere gị gbara ọsọ ruo ebe a dịka ndị agwọ na-ata ma ọ bụ ụmụ ihe ndị ọzọ o bugoro ụzọ ya onye ahụ gwọpụta onye ahụ si onye ahụ na-aba oge ụfọdụ emechazi ụfọdụ abịa na-eme ya ekene mana ugbuazi ee eh, imirikiti na eh, ime unu ewekwa dịka esi gwuo ewekwa oge ee eh, ụdị ọrịa ọ na-abụ anọ ọnọ nwata ntị aza ya ewe ka esi akpọ ya e ee ewe ndị na-eme ya ị gaa n'obodo ịgbakwuru ha asị gị jebe na nke onye ejue n'ebe onye ahụ ewu ihe ọ ga-ewepụta o wepụta ya ahụ na ya mee anwansị ya e, ihe ahụ ma ọ bụ ezi ahụ niile tupu ọ na-anarube ya ha niile ebenata ha na-ekwu na ugbuazị na ndị dibịa na ụdị ego a na-akpa afa na ọ karịziri ego ndị nke ndị bekee ya mere eji enye ha anya a na-anaghị eji ewuzi ha dịka ndị na-eme ihe ha kwesịrị ime gịnị mere ịgba afa maọbụ ije na nke dibịa ọdịnala ji gara ọnụ ugbu a onye isi a na-emeke na ọ gachuzi ma na ohighị ga-aghọta bụ na na ndị igbo isi na-abụ metekwa ụka mete kpakpụrụ ọnụ ịma na mgbe ụwa ka bụ ụwa hmm. na bịrị mechie mmadụ ihe owuru uju omenala wee okpolo hmm. ya kwedo na ya ga-achịtara gị uji na ọ bụ na ihe dị ụtọ anyị mee ihe ahụ mee ọchịje ahụ ọtụọ uju omenala ahụ wee bịa hmm. mana nke ugbu a na ị ga-afụ na dibịa ga-agwọcha ọya igote dibia nkwa ọkụkọ si na emechi imeche emechezie mgbe ị ga ọkwa ha bịa ị gaza n'ụlọ ndị ọzọ womengịnị ga tụọ atụ dịka mmadụ ịrụ ọrụ na ịrụ ọrụ na Abuja chụgbari ogwu nwa n'Enugu mana gọọmenti bekwochiwodo so ya emezie ndị dibi ọtụtụ ndị dibia bikọs na a sị na abịamụta ikwu ọkamadị gbagburu ọnụ fọmụnwa emere m emetechi emechiri e m ike mụnwa m n'ebe a hmm. mgbe m na-ebidola na mmadụ nne ka a na-agụ mmeri hmm. ya weta imechi elu mechi ana ọsụ na ya ga-abịa mana ihe ọzọ ị ga-anụzi bụ na ojigo na ụlọ chọọchị jee tụọ mma mma hmm. ebe ndị mmadụ ga-afụzi hmm. na ya eji ewu aha wee bịa nye eke n'ibe Chukwu merie bikọs na nke omenala bụ na arụkọ mmadụ nọ ya afụkwana ya hmm. ọsọ gwụ na ya na-abụ ka afọ ya dutọ na mgbe ọ bịara abịa ozo ezo wee bịa abịakwa n'ihe ọzọ mgbe waka bụ ụwa ime ike mgbe nna m nọ ndụ ọ na agbadibe bụ glen ori ahịa mgbe ọ na agbadibe ana m ike ịpụta na ọ bụrụ na aka mgbe mmadụ ngwere na aja enwere ike ije na onye agbata obi hmm. jide ngwele ahụ bịa lụọ onye ahụ ọrụ enwere ike izi agbata nwoke wetere m ngwele a hmm. jee na be onye tipụta m ngwele na ngwele na be ndị ọfụma otipụta ngwele a were bịa i were gbafete onye ahụ alụ onye ahụ ọrụ mana ugbu a ma nnakọta ibe anyị na be mmadụ shek ka anyị e nweta ngwele na e bịa ifin makwa ọkụ ma ihuhu ibe hmm. a na-akpọ ihuhu Eh, na osisi ka ọ fọ mụrụ hmm. beta m zụrụ ndị eme ụmụ ka m ziri ha ga-eweta m ihu bụrụ do n'osisi hmm. madụ m weghachiri mba ka ewetakwana ya hmm. na eji egwu ọgwụ ka a makaba weta ibu na be ya na ha eji agwọ ọgwụ so abịaza na ije na okeche godu mgbele ife nwere n'ahịa ofu na m na ndị ebe n'ọnụ 150 ebe ndị n'otu ndị ebe n'otu 300 nkịtị otu ọ ha kwa Hmm? eji alụ ọrụ e oke mgbe ụka bụ ụwa na abụrụ enwere ike sọ mmadụ nwere ike iji egwu ọfụ agwọ hmm. ogbu agwọ ọsụ na ndị ji bụ agwọ isi agwọ alụ ọrụ hmm. ka eji wejere onye dibịa jọs onye ahụ nwere ike weta isi agwọ ọ bụrụ hot gị mgbe ya hot ọnwa pụwa mana nke ugbu a enwe isi agwọ ele 15 nke 2000 naira ghọta nnekwa mgbe ahụ bụ mgbe a na-eweta ihe na ebele oke enwere o siri ike na agwụ nwere isi mmadụ si eji weta ihe na na-ahaghị ego mgbe ha na-ekwu bụ mgbe a na-abụrụ ije na be mmadụ iweta ihe dịka mkpọkpọ nkata mana mkpọkpọ nkata na hazi adụ hmm. azacha azachara azachara azacha na hazi adụ hmm. ịma nna nkata na-eje na ebe agbata obi gị na ihe atọ sọ na ihe eji esi ka ije weta ha ka iwere onye meziri gị gazie n'ahịa aha egote ihe aha egote mana otu m si emu ya ndị bena nke m nwa brata isi na mụ na ihe m kpọrọ n'ọkara m sụghị ime jee gote detin wote ebi ya hmm. ụfọdụ ifere a na-ekwe ha jego ya nwe ike nsonye gote ewere bịa ma ọ kwa na asị ka m nọgọ na abụọ suru anyị pụta n'ahịa ego nelere kwa ndị ahụ ụgwọ were ya mee ngana ewere pụta ka ewere ugbu a abụọzi mgbe eji abịa mmalite nego oke na eja nkịtị even oroma nkịrịsị hmm, eji oroma eji esi ndị mmadụ ọgwụ ịma nje na mmadụ weta oroma na nke bụ ugo na <laughs> onye were ebe na na ọgwụ abụọ na-ebuzi a hmm, so e, anyị nwebụ ndị mmadụ na-atụzi onwe anyị ụjọ hmm. ya emezie ihe omenala bazi mee ngene ba ọnụ maka na nke ọbụla ịchọrọ n'ọbasa ha ka ị na-eji egori ya ịma na ụfọdụ na-ege anyị ugbu a agaghị aghọta a na-ekwu ihe a ọ na-asị ka ị ka a ga-esi ji ngwere jiri isi agwụ jiri ihe ọzọ mana ụfọdụ amaghị maọbụ jee akwụkwọ maọbụ jiri nke ọzọ maọbụ mgbọrọgwụ ụfọdụ amaghịkwa na nke bekee ha na-eme na akọchara ihe ha ji eme ya ha ge he ọ dị ha dị mana mana ihe ọ na-eji adị atụ ụjọ na ndị omenala na mechaa nke ha ogbuo ibu ndị ndị bekee ha mechaa nke ha ọma mma n'anya na ya mere ndị mfọdụ ji agbara ya ifuru oke nkịtị ihe m jiri aka omenala bụ omenala ha emebe ahụ ọ nke gotere na afọ ka ọ na-eji na-alụ ya ifuru oke nkịtị oke hmm. ewu oke ala 1000 na ala ewu oke ala 600 oke nkịtị oke oke bụkwa ọrịa ihe anyị na-ekwu bụ na eh, anaghị ahazi nke ndị ọdịnala eh, na ọ naghị adị mma n'anya ụfọdụ ụba asụcha ihe a ma ishi ma ihe ndị ọzọ ya ma ishi na-achụpụ ndị mmadụ nọ ya mere na ụfọdụ anaghị eme ihe omenala na anaghị edebe ya ọcha mana abịa n'ebe anya ịfụ na ihe niile ụfọdụ ihe ndị omenala ji alụ ọrụ ka ndị bekee ji alụ nke ha kama na ha haziri nke ha ọ dịcha ọcha ka ihe ị ga-ekwu gbasara nke a ịma na ya m esi na ihe omenala anaghị eme ihe omenala ihe nzuzo hmm. maka na ihe dị na omenala bụ na onye na-eme ezigbo omenala bịa ọpụta n'ihu ka ọ na-eme ya na-afụ ya ya emechi o metu ya n'ọnụ ha ka ịfụrat na ọ naghị egbu mmadụ hmm. ịghọta m na-ekwu na abịa nta nsa <laughs> abịa na ihe gbasara nke ihe na-egwu bụ nke na-esi isi abatana o ụdị ọrụ alụrụ maka na abịa na ọrụ a na-alụ alụ nke enwe ka eji kandụl eme mm. enwe ka eji ọyel eme enwe nke eji nke tradishọn bụ nke ọdịnala anyị emegwu ezi ihe jikọ kandụl na omenala ọ bụghị ịma na nke eh, a bụ ekpeledu ka ịma na ka anyị hapụ nke ahụ unu chọọ ịkpọta e eze ọha akpọ eze ọha na 386 76718 maọbụ 09038676718 09038676718 maọbụ 08181 08181895359 08181895359 ma ọ bụ 08029567274 08029567274 ọnụ kpọọ ya chọọ ịjụ ajụjụ ọbụla gbasara ọdịnala na o si agba afa na ụbọchị unu eweta ya na akpọ ya na akara ekwentị ahụ anyị elu n'ugbu a anyị zụọ afịa anyị na-aga n'ihu abụ m Chiziani

ọbagbara ga-abasịrị na ọ ga-alọta ọlụ a ebe ọ lụcha ọrụ niile a imechezi ansa emechezi ansa abịa na ụlọ ka nke bịara abịa iwere ebe a wee kọwatara m gị ọ dịka ihe nwanye eji ọbụna ebe a eso eze gị ya gawa na be dịda ya tụọ mma ma ọ n'ụlọ ka gị agawa tụọ mma ma ọ kọwara maka ya na onwere obere ha na-agbado ndị mmadụ anya maka onye nke ọ lọrọ ọzọ na ya ọ ji ọgawara gị mme nke nke ha ka ọ kọwara anya maka ha dị nọ na mgbagọzi anya daalụ daalụ daalụ ka nwekwara onye ọzọ bụ onye gwa ya afa gị ebe akpọ afa gị na-ebe akpọ ọmọ Chineke mgbe esi m agụlọgọ ọ dị mma gaa n'iru gaa n'iru ogbubiela gwa ya afa gị na-eme iche akpọ afa gị na-eme iche akpọ ọ dị mma ka anyị were afa gị na-eme iche akpọ gbadata ya gbadata ya gbadata ya biko ịkpọ anyị si na ebe ekwurekwu gị nọ mgbe igbe ekwurekwu gị nọ ka okwu anyị wee mee tupetu e, ngwa gaa n'elu kwụsie n'okwu ike anyị adanụcha ihe ị na-ekwu ya ewutene gị e, e, ka anyị were onye ọzọ anyị adanụcha ihe ị na-ekwu nwanne biko kpọghachi azi ewutene gị ịchọọ ịkpa anyị mee ka anyị mara onye na-akpọ gwa ya afa gị na ebi isi akpọ afa gị na-ebe isi akpọ Ikechukwu kwụsị okwu ikenụ ka anyị nụ ihe ị na-ekwu ọfụma ọ dị mma Ikechukwu gaa n'iru e ngwa jụ ọnụ a na-ahụ ịga na be dibịa mm, mhm. si anya na ọnụ gị ọnụ some of them na-akaji ego most of time to ebe thousand most of time akajichezi ihe arụwa ọrụ arụgide ọrụ n'etiti ọrụ asịghị nke abụ mkpa ka eme gịnị ka eme gịnị dịkwa agwụ nkwụ iri ya emere agwụ oke ikwezi nkwa ọzọ na ka ị kwụchara ụgwọ ịkwụchakwa 70,000 ọ dị mma ọ mma adị ihe eji egwu ọtụtụ na nsogbu emezi ihe ya mere ọnwụ na ọrụ ọrụnụ ọ na-eme ọtụtụ ọ na-adị akwụ ụgwọ ahụ na ya agwa agwa agbabazi ụgwọ ahụ nkwa ya kwere na nkwa ka ihe na-ebute ebute ụzọ ọha nye zaa mefa ọ ka eze ọha zazie ihe anyị na-ewezi eze ọha ịnụgo n'akwụkwọ ndị eh, kpọrọ kpọrọ nke mbụ sịrị eh, a na-amụ dibịa amụ nke ọzọ wee kwuo maka e, ndị na-abụ ha jee ebe a si ebe a jee ebe a emechazịa ejezie n'ihe ọzọ ekene ọzọ dị ka ibe ya e, nwanne ya nwoke a na-ekwu na ụfọdụ na-abụ ha nacha ego ha ji alụ ọrụ ha sịkwa ka ekwe nkwa kwee e, agụ nkwa gbasara nke mụ dibịa e nwere sọ mmadụ ya pụta n'ụwa ndụ ọbụna ihe omenala masịrị ya ọbụna masịrị ya ime ọ bụrụ atụ na na dalineji na dibia adịghọ n'ime ya mana onye hara ekene ha nụwa bụ omenala na ya chọrọ ịmụrụ ya ịghọta m na-ekwu a o nwere ike ịmụ ya bete ọ na-eme o kwesịrị na-eme n'usoro onye ahụ nọ mụrụ n'eke ya si eme bụ nke dị mma ịghọta igbo m na-azụ maka na mmadụ na-ewe ike ọ bụla emudu ahịa mmadụ ga-afụ na mmadụ na-azụ ụdọ ahịa onye ha ahịa ọ ka mụrụ ekwesịrị eme n'usoro ahụ kedu nke e nwere ike ịma ịma na ndị na-enye mkpa akwụkwọ na mgbọrọgwụ dịka meji sikwu na e nwere ike kpọrọ ndị na-agwọ ọrịa na-agwọ ọrịa dị iche iche e, e, ịgba afa a na-amụ ya amụ mba nke ịgba afa bụ n'ihe mmụọ ka ihe mmụọ ka ọ bụ nke a bụ ka ọ bụ abụ mgbọrọgwụ na mkpa na mmadụ nwere ike na-eme nke ahụ eme Mhm. bịa na nke gbasara na-ekesịkwa nwa ndị ha si na eh, bịa na be dibie. Mm. ije nhere otu a bụ je na nke ndị amụma ọ bụrụ na dibia rụọ arụ gị ọrụ ọ bụrụ na ụlọ ahụ otu ụlọ ha si na mbụ ị onye ha na fon she na otu ụlọ ha si eme na ụlọ na na-ekwu ọkpụ m na oge m na-ekwukwu amagakwa na ya akwụgwọ ihe aga m akwụkwọ ihe mm-hmm. m mmadụ ọ na ebe arụ mm. mm. gị ọrụ ma ọrụ ọrụ ga-adụghị ike adụghị ile bikọs onye bụ pụtara ọ nwere ebe chi nke esi nọ ebe a ga-anọzi onye ahụ ekpere mhm, mhm. e eme ndị bụghị abụ dibia mgbọrọ na mkpa akwụkwọ ivin mata ịmụ ụlọ nwee ike ịfụsara gị na mkpa niile bụ egere na bedibi dibia ọzọ ahụ ekpere chiri ka azaghị ekpere bịa mhm. onye nkịtị na-abụghị dibia ike ịfụsara gị ọnụ ihe ahụ so na-abụ dibia abụna aka in ịghọtara e ọbụla onye ga-aza dị ekpere dibia lụọ ma ọlụ ahụ adụghị ile ihe dụ abịkpọ ha na fon si ede na ihe anụ merụkwa na ibe ọkwa isi ya mm. ịghọtalụ mm. onye aka ọ dụzi anyị gbọgwụda na-eme ihe ọzọ ị chọrọ ịlụ maọbụ na maọbụ na eme ịghọtalụ maọbụ na-ekwu ihe ị ga-eme maọbụ na-ekwu ihe ị ga-eme ọ bụ na igwe na nwe okwu isi ime ngene ego ebe ọzọ na-anacha ego na-anacha nnukwu ego na nke nke ka mm. na ebe ọzọ adịghị ama ama onye ahụ ebugo n'obu na ya aha e na na omeghị so na ọ na mmụọ ya ebe gba ọgwụ ụgwọ ruto na igbo gị na ebe omena ebụghị isi ya ịghọtara maka na mkpọ bụla fụta nwere gasọf dị mkpa ịghọtara bịa na nke ego enwere ndị sọmdị na ebi n'aha adụ mma ihe dibịa ji asịkpụte nkwa bụ emechi ka na-achịta azụ bata ọdọghọ mma ọ bụrụ onye mmadụ aka nyere onye aha aka ọta na-ekwu ọ na onye mmadụ ego igwe na-ekwu na ihe a bụ ego ọlụwụ ọ laiki na ị na-alụ ụlọ onye mesin bịa rụọ gị ọrụ ọrụchaghị ọrụ ekwu anyị ụgwọ nawa mhm. na ọ na-ejikwu nwe isi efotukwe nkwụ ọzọ ịghọta m na-ekwu a mhm. ole esi nwere ike nyere aka ọ bụ na ihe a na-arụ 20,000 naira ise ngwa dị chịkwara inyere aka ndị ahụ bụ ezigbo dibịa abịa na detin ihe dị ọbụ ọbụche nyere ha ha jee gote ihe anụ maka iwere elu arịa ọrụ mhm. onye ha ga-afụkọtata na tin oluho na ibe iji ọrụ a bụ ngịnị 10,000 mm. ma rụtụ na ọ na-ebe afa na ya ejighụ mm. ise nwa were ka gote ihe dị ụtọ ya mm. ekwetezie nkwa na chineke na-azụ ya ekpele mm-hmm. ka ọ na-ego gabatịtụrụ ya ma ga-ejizu obi nke ya ma ọ bụrụ na ten naira ma twenti naira goji ma one thousand goji dosozie gị na mazi mezu omenala ọgwụ ọ bụghịzi gụpụta isi mmadụ na ihe eji alụ ọrụ bụ 70,000 ọkụ ihe ụda amụnya ahụ gụchaa dị ọrụ isi akwapụta nkwa ọzọ Hmm. ịghọtara hmm. so ka ọ bụrụ iche ya aka ya aka ọ bụrụ na ọlụ abụ 70,000 ka ịchọrọ data ọlụ ahụ isi na ga-ezu ọlụ abụ 70,000 ya nawazịa ya chineke zaa ekpere nke a gbasara ya na chukwu ya chukwu ka ihe hmm. ịghọtara ebe ọ ga afta ọbụla ti na alụghọrọ na ihe alụkwa n'ọlụ ka ụta gị chi wee gwa ga akata azị bụkọsọ mmadụ mmadụ ka anyị ndị ọzọ chọrọ ịjụ ajụjụ one na ole ehm, anyị ga-ewere mmadụ chọrọ ka anyị wee wee ekwentị nke nke a ka anyị were onye nka gwa ya afa gị na ebe isi akpọ afa gị na ebe isi akpọ isi na afa gị bụ gịnị

ọ dị mma ekwentị ịchọ ịkpa anyị ịkpọ gwa anyị afa gị manata ekwurekwu gị ka okwu anyị wee mee gwa anyị afa gị na ebe ishi akpọ ee nwabụ eze ekele gị odogwu ọ ga-adịrị gị na mma

maka na onye ọrụ mmadụ ọrụ iji ebe ododo onye ọrụ o nwere ike ịbụ mkpuchi ahụ ka ị nyere onyinye mana ọ na-aka mma gị tara ahụhụ ka inye ya ego ahụ n'aka ọ bụrụ na o nwere ka onye osisi na ego tu udesia ọsọrute ọ na-adịkwa mma ọbịabụrụ ya bụ na e nwere ezigbo dibịa nwa ajọ dibịa nwekwa dibịa karịrị akarị nwekwuo ma dibịa fesbuk ndị na-anọ na fesbuk na-aba mba na ya ya ememe onye nwụrụ anwụ kwụrụ ọtọ mee mmiri mmiri eke ihe mbụ na-eme ọ ga-adị ka ihe a na-agara ọrụ na nke ndị dibe n'uche onye adị njọ ide na nke ezigbo dibe e nwere dibe na-azọ ndụ ọsọkọta gị ya bụrụ afọ na arụ ihe ọbụla bụ ọ na-azọ okwe ndị na-eme agwụgwọ sọ ịgba ọba nwa ndị mara nke ahụ ga-agụgụ mana ide na ezigbo dibe ịkpọrọ ihe ebule ugboro na bụ na ihe na ya na ọgbọkọ ya agwụ ya oge ọzọ ọ na-adị redus ndị ka ahụ na-ana 100 100 ọha ma ihe ha ji eme na gbamalọ ndị ọzọ tinye n'okwu ebe ọ ya adịrị gị ndị eh, daalụ nwanne a na-ekwu ya otu ụfọdụ eche egwu ụfọdụ chọrọ akara ekwentị ezi ọha na isi ebe a pụọ dịka oge na-asa anyị kwarapụ kwarapụ were na akara ekwentị ezi ọha n'umesizie ajụjụ ọbụla unu chọrọ ịjụ ezi ọha na na-akpọ ya na 080 723 52991 723-52991 maọbụ 090-386-76718 76718 unoko kwa na 081 81 3559 ma ọ 08029567274 unu kpọọ ya ihe a niile ọfụma eh, maka na ọ bụghị ihe niile ka anyị ga-ekwucha ebe a ọ bụkwara ihe niile ka ịzụ ha ga-agwachi unu ebe a ee mana taata ama m na ịmatago na ewere dibịa dị iche iche e were dibịa ndị na-agba afa were mara ka esi enweta dibịa mara dibịa ndị mkpa mgbọrọgwụ na mkpa akwụkwọ mana ịchọzi ịmatazi mkpa ha na-egbo na ka ịzụ ha ga-eji gboro gị mkpa nke gị ịkpọọ ya na 08072 352 991 ma ọ bụ

Eh, kedu oge iji agba afa ana m anakwa anakwa ya oge niile na mana emebere oresi mama ji egote ma m chọọ ije si ndị mmadụ ihe so e, si ndị mmadụ si m bụ ịchọọ ịbịa bịa kpọọ m na fon. Hmm. Hmm. ọba m nọ n'ụlọ mgba mgba ọba m anakwa nsi gwa ya afọ gị na ebe ịchakpọ anyị na-anụ ihe na-ekwu onye akpọ ọbara m na ya ọbara mụsị ga na-engwe ọbara mụsị maga ha na-engwe ọ dị mma ụnụ anụnụ na ịzụ asịrị ụnụ chọọ ịgweta ya ụnụ akpọ ya ka anyị gwa ọnụ ka esi eme ya gwa m afa gị na ebe isi akpọ oduma ndị ihe mere na onye na-agba ebe a afụkwa chineke ebe chineke na ebe anyị nwere mmekọta eze ọha ị ihe o kwuru ọ dị mma ọ ga-asa gị ya ugbu a mgbe eze ọha saziere ka anyị na-apịachi onye na-agba na-akpọ bụ Chukwu okwukwe maka na Chukwu okwukwe ọ bụghị ndị ụka wepụtara ya ọdụ bifọ ụka bịa Chukwu ndị ụka ọ bụghị ndị ụka wepụtara Chukwu Chukwu bụ egwu nwa onye ọba mbaza na okpukperechi nke ya mana eme elu ndị ụka ga-achịkwa chineke emekwe ndị omenala ga-achịkwa chineke because n'ohu uche akụkọta ihe ahụ niile eze kedu okwu ndụmọdụ gị ka anyị na-apịachi ee maka ndị kemgbe ka a na-atụ anya gị kemgbe ka anyị na-apịachi ya maka ndị mmadụ ewe ndị chọrọ kwesịrị ịza e, na-akpọ gị ka ịzaba ana m ekene nwoke ekene nwoke na na onye nta biko na m a sị na chineji vaba na aha atụkwa anyị na ihe m na-ekwu bụ ndị omenala anyị mmadụ kpọọ ọgụ siri ya alụ ihe a ọbụna ihe ị ga-arụ egwu onye ọbụna ebe ị ga-arụ ise na ị ga-arụtanwu dị ọrụ ka o bujie ebe ọzọ andọbụkwa na mmadụ gwụ na mmadụ kwuo okwu ọrụ ya ebe ọ na-eji ata onye ahụ ego ọrụ onye ahụ kwụọ agwụ ụgwọ a na-asị na onye ahụ kwete nkwa ọzọ maka na ọkwụwo ụgwọ ọrụ mgbe mere onye ahụ ebere ka na imo trọst ebe onye ahụ nọ n'ọka o ji awụrụ ka ọ baa mmeelu gị ihe ọma e nwekwa onye ike abụrụ ịnakwa ya ihe obido obido obidokwa ya mma o ike imemerụ karịa ihe ahụ na ime ihe ahụ na ifiri n'ọwụ because ị na-ebela na ezigbo ọrụ na-ebute ịhụnanya and ịhụnanya na-ebutekwana mmadụ inye onyinye so ọ bụrụ na mmadụ gbakwute gị ọbụla ji nyere onye ahịa nyere onye ahịa aka ọ bụghị rụcha natacha ego sikwa ya ekwetekwe nkwa nke adịghị ahụ ebe na ebe ọzọ na ebe ike onye na-esi ego ọgwụchi ekwute nkwa efi ebe ọ na-alụ ọdịna ya onye ahụ ike nwere na-atụ ya na okwute nkwa efi mgbe ozi mgbe ahụ kwụsị igwetata efi ahụ bụrụ na o ji ozi ego igbu efi isi na ọbịa ha so na ebe dị na ezigbo ndụmọdụ aka ihe m na-arịa onye obodo ka onye ọbụla kpete nke onye emenwu ezigbo ndụmọdụ oke gazie nwa gozi onye kwu na onye ntapụ onye mbụrụbụ n'ogbe egwu egwu mbụrụbụ ise ọ dị mma ee unu gbagbazie ya na 08072352991 maọbụ 09038676718 nwekwara ike iwe ya na 08181895359 maọbụ 0802955 67274 08029567274 ndụmọdụ na unu biko ị na-eje na nke dibịa kpachara anya gị mara nke ezigbo ya dibịa gị na-emekwa ị na-alụ ọrụ na-alụ ezigbo ya maka na ihe ọ bụla ị mere mmadụ ee eh, ị ga-erikụtakwa ụgwọ ọrụ ya ka ọ dịrị nwoke madịrị nwaanyị ma amechi ugwuele anọgharịa na mana n'ike chineke n'izu ụka ọzọ anyị ga-eme ya n'ụzọ pụrụ iche na omenala abụ m Chizzy Ani wee na-ekele Tochukwu ka o si ebubo ihe niile na YouTube jekiribe a chọba anyị na YouTube eh, chọba kpakpando TV maọbụ ije na Facebook chọba kpakpando TV ma chọba Chiziane ka anyị na-akpakọrịta mana omenala anyị ga-adịrịrị ọ ga-adịrịrị ndị Igbo niile mma